anyị ewe nọ maman ịkọrọ akwụkwọ ọzọ ruole mgbe anyị na-abịa ka anyị na ụmụnne anyị kpakọrịa bụ izu kwuo ihe na-eme n'ala Igbo ma ọ dị mma ma ọ dị njọ ka a mara ihe a ga-eme ka obodo na-aga n'ihu n'abalị taa ma ọ n'isi ụtụtụ taa e, e, ebe ọbụla ị nọ na-elele onye unu na na-akpa taa bụ maazị Ejikeọba onye ọzọ mụ na-enọkwa ebe a wụ maazị Um, um, kana ayọ odeluga ndị otu anyị ndị nke ọzọ anọghị ya maazị odeluga kelee ndị mmadụ ndewono um, maazị oke ụkọchukwu na uh, ụkọchukwu Ọstin Okigbo enweghị ike iso anyị taa ma ka o sila dị ịkpanụ nkata ihe mbụ ụzọ e ga-ebulitenu taa wụnụ ihe na-eme n'ụlọ ya wụrụ iwu a mara n'obodo Naijiria si onye ọbụla lakpuo n'ụlọ ya baa n'ụlọ ka nje ọrịa ọrịa nje na-egbu ka ogbu ogbunigwe ka obodo dị iche iche dị ka a mara ma ọ ga-ahapụ Naijiria aka ka ndị Naijiria lafere anyị elelekwala na ọtụtụ ndị na-enwe eh, ihe eji elele ma ọwụ telivishọn ma ọwụ fon na WhatsApp na ụmụ ihe a niile anyị ahụla ka esi na-achụ ndị mmadụ si ha nọrọ n'ụlọ ee eh, anyị anụkwalanụ ọtụtụ ndị egbuorole maka isi nọrọ n'ụlọ ka egbochie ọrịa coronavirus anyị ahụkwala n'iwe dị n'obodo ọtụtụ ndị ee eh, obi na-agbawa ọtụtụ ndị agụụ na-agụ ihe a niile awụrụ ihe nkata na-asị ka amara ihe e mere maka obodo maka iwu a maara na aka ọya ka anyị si ka anyị kpaa nkata maka taa n'ihi na obodo ọbụla nwere ndị na-achị ha ọrụ ọrụ mbu ụzọ onye ọchịchị wee ịhụ maka ọdịmma ndị ọ na-achị iwu ọ eziokwu anyị nwabụ ndị bi n'ala bekee anyị nwabụ ndị bi Amerịka anyị ewerela anya anyị hụ ihe coronavirus na-eme maka ọ wụrụkwa maazị e, odeluga ya asị ọ na-egbu ka atụrụ aka mm-hmm. ọsọ ha anya ogbuo okenye ya egbuo nwata ogbuo bekee ya egbuo onye ojii ọ na-egbu ogbu na igwe ya bụ ọrịa bụ ihe a ga-asọ anya maka eh, eh, eh, nsogbu ụdị kama hmm. kama ile n'obodo anyị nọkwa na asị onye ọbụla chịbụ ụkwụ n'ụlọ onye hmm. apụtala eji onye ọbụla gbara mmadụ ibe gị gbara mmadụ ibe gị ọsọ nye na hmm. ohere ka ọrịa were nwayọọ laa mgbe a mara iwu a o butere o buru aka maka ọtụtụ ndị mmadụ ee E, ọ rara ha ahụ ịhụ ka ha ga-esi nọkọta mgbe a si onye ọbụla kwụsị ọrụ laa n'ụlọ hmm. mana ka a na-ama iwu a ndị na-achị obodo aghọta ihe ọ ga-eme ndị ha na-achị hmm. wee were nwayọọ tinyechaa ụzọ e ga-eji na-eme ka ndị mmadụ wee zọkwa onwe ha ndụ ma na-emekwa hmm. ihe e, ndị ọka iwu ha sisi mee ajụjụ m ga-ajụ gị maazị Odeluga ka anyị bido nkata mgbe ị na-ele ka esi maa iwu na Naijiria. na-ele ka esi ejide dewe iwu a Naijiria ele uche gị anaghị eme ka ọma ka ọ naghị eme ka ọma um, daalụ maazị Obasi maka na ife ikwu dịka efifie um, ada ji ife a na-agba na ntị agba n'anya korona n'eziokwu na-emeba mmadụ arụ ọ na-echi obodo ọnụ n'ala mana onwere ife dịka na onwere ife bụ Igbo si na amaka ọjọọ na a ama ya hmm? nsogbu mfụrụ n'ife etu ndị be anyị si eme ife bụ dịka na ndị na-achị anyị na-emezi ife ka ọrọfa abụrụ nwa afọ maka na igbo si na ajọ anụgba ajọ ọsọ si gbaa ya gịnị ajọ egbe eleke ntị ọba si ebe ndị dinta na-abụzi afa gbaa atụ atụ ya eme gịnị ya ebe ya bụ nọọ ife ga-eweta ife nkụ dị na mba na-eghele mba nni ịghọtago maka na ọsọsọ ụdala um, na-asị ọsị amụrụ nwa a na-apịwa ọnụ mgbe ejerubere ya wụfuo ọbara ebe enere e, e anya ndị polisi agbalụ ndị mmadụ tụpụ ndị amị agbalụ ndị mmadụ tụpụ si kpọnakene ndị amị kpọrọ afa n'ụlọ anyị abụrọ ife ndị ọcha na-akpọ polisi steeti n'ebe ndị mmadụ nwe onwe fa ndị amị ma ndị polisi na-aba n'ụlọ dịka ebe anyị nọfụ na mba Amerịka a sịkwa onye ọbụla kpuka ike ọ bụrụ na ọ nwere ife dị mkpa ikwesị na-eme na mbara ọnụ n'ụlọ mana ejiri ogho ije n'ịkpa ije mmiri kama ije iwu dị irue onye ọbụla na ibie sọrọ ibie kpuka ike na-akwa aka kpuchie iru ndị be anyị nọ n'ụlọ isi nwoke nata si nwata nata si nne ya nọ n'ụlọ nna na-alụ ọrụ gị bụ gọvanọ ịkwụrụ ya ụgwọ ọnwa nne na-eji afịa oife ọ gbatara na mgbele ka ọ ga-eji wee golite nwa nni ọ ga-ekpokọbala ezinụlọ ya na mgbede esi ya n'ọnụ ụlọ aka gụkọta nwata gwukọta nne na nna fa ga-ahapụ ilo ka fa chọọ ife afọ ga-eri maka na ọ nwụrụ nke ịdọba alụfa den ịbịa na-emi ewelu ndị uwe ojii alụfa onwezi onye melụ gam polisi agba ntọgbọ akwagodo ozu n'elu korona ma ọ dịrọ mma ọ dịrọ mma ọ kwụsị ife mfụ maka na ọ bụrụ ife eme na mba amerịka ka anyị na-eme na be anyị maka na nne ji ya iche ife dị iche dị n'ebe afọ anyị nọ dịka nsikwu ndị ụmụaka dị eje akwụkwọ ebulfa kọmputa ha ji na n'ụlọ ndị nwere ife a na-akpọ ịntanetị bụ ndị bụ ndị na-eme sabis providers ụfọdụ n'ime bụ sị mba na ndị enwero n'ụlọ befanafa ya etilifa ya bụ na ụmụaka nọ n'ụlọ esizie na onyonyo bekee ha na ndị nkụzi fa wee na-akpali ụbaba ụmụaka na-ebu ụtụtụ falue n'ụlọ akwụkwọ ferie nri n'ụtụ erie nri ya efie kịta afa ada ejezi akwụkwọ a na-akwado onye bụ nne na nna agarige mgbe mgbe ebidolie um, ya bụ nwa ụgbọala eji abịa eburufe eje akwụkwọ na-esorokwa etu a bụrụ ya bịa um, nne na nna abịa welụsịa nkịta ụfọdụ ndị mfe na-eje n'ụlọ akwụkwọ elu eburukwa nne ya fụ maka na ama na ụfọdụ ụmụaka afụ ya bụ nni fali n'ụtụtụ na ikefe ahịa elipụ n'ụlọ maka na ọ bụrụ so na baa ka agụụ dị mana ebe a bụrụ ebe ndị na-achị ọchịchị ghọtara ife bụ nafa bụ ndị ndu ndị na-enekwa ọ bụrụ ndị ga-anọlụ zegalụ eze onye agwana m welụzie ndị uwe ojii na eh, ndị kọtụma na-akpagharị na-agbagbu onye ọbụla mba ọ dịrọ mma si kwụsị ya si chikwueghe afa korona nwa na-ekwu em egwu ebido na nwamkpi wujibe ọkụ ife ndị na-achị achị ga na-eme kịta bụ ịkwado maka korona unu enwego ife ga-eji mee test unu enwelu ndị unu na-asịfa kwọba aka unu enyebe mmiri fa ga-ejikwa aka onwe ebe a na-agba agbaghe ta pọmpụ mmiri oyibo ọpụta ebe ka ọ ga-esikweta mmiri ọ ndị kedu ndị ga-echuteli ihe mmiri mmiri ezobekwo nke o chetara na gbamgbam ka ọ ga-eji wee kwa aka na-aṅụ mana isikwara onye apụla ezi onye apụ n'ezi ebe ike ịnọ be m mma mpụ ya ofu izu ma izu na-abụ maka ibe niile m chọ dị ebe a ọ dị na be m mgbanwe ọkụ ọkụ ọkụ eletrik onwe mpịa fon ọza mgba ịntanetị kịtịkị m ọ bụrụ mmiri ije kwachasị aka kedu ya bụ ife na-alụ afọ ọ na-alụ ọ na-alụ ihe ọzọ na-ewute m ihe ọzọ na-ewute m enwere m enwere m n'obodo anyị bụ Naijiria ịpụta elecha anya anyị asị mba otu unu si eme nke unu lụkwa mma anyị ga-eme ka anyị otu o si dị anyị nwa mma Mhm. ya wụrụ ihe iji kwu na nkụ dị bụ onye na-eghere ya nri mhm. ile anya ka anyị ledala anya ihe dịka obodo Amerịka anyị bi ọ ndị Europe mhm. even ndị China ebe nje a bidoro ka ilegodo legodo otu ịchịkọ mmadụ niile bi n'obodo kee ha e, n'ọgbọ n'ọgbọ n'ọgbọ ka esi eme n'ụlọ ihe dịka ọgbọ afọ iri afọ iri afọ iri ị ga-ahụ na bido na ndị a mụrụ ọhụrụ ruo ndị dị afọ ọgụ e, afọ ọ ebe mmadụ ka dị n'ụlọ anyị mhm. mhm. ịgafezie na-agazi ọgụ abụọ ọgụ e, afọ abụọ ọgụ afọ atọ mmadụ agwụwa mmadụ ole ịgụwa ndị gafere ka m sụọ na bekee ndị gafere 80 years na mhm. Igbo adị ole hmm? ịga lee anya n'obodo ndị ọzọ a mkpọrọ aha ndị okenye riri ezigbo nne hmm? amarala na ọrịa bụ ndị okenye ka ọ na-egbu nnukwu na okorobịa agba ọbịa ahụ dị mhm. ọtụtụ n'ime ha ihe a ga-adị ka ịba ịrịa ya abalị ole na ole ga-egawara onwe gị mm. mgbe ndị obodo ọzọ ndị ọcha ga-asị onye ọbụla nọrọ n'ụlọ ọ maka na ha ma na ọkarịta mmadụ n'ọbe ha emela okenye mhm. anyị nwa ọ ụmụazị okorobịa na agba ọbịa ebe anyị ka nwee mmadụ ọ dịghị gị ka a ga na-achọ ụzọ e ga-eji zoo ndị okenye mhm. maka na ha nne mhm. ihe nji na-ekwu ihe awụ maka ịbịa gasị mmadụ niile nọrọ n'ụlọ inye ha ọkụ inye ha mmiri inye ha ekwentị ịkpọkọta ya akpọbie mhm. nke kacha nke ọtụtụ n'ime ha ihe ha rụtara taa ka ha ga-eri taa ọtụtụ n'ime ha enweghị ego edewere e ga-eji zụ nri e ga-eji ri otu izuụka ma izuụka abụọ si na ha nwere ịga kịta anụrụ m na ụfọdụ ụlọ akụ bank emechichala ị nweghị mhm. ike ịgado were ego gị oh. ịgbakọcha ihe a niile gị na-ajụ elezi ọnụ ị ga-ejizi gwa ndị nke gị ha nọrọ n'ụlọ mhm. maka na uche m ọrụ na ndị na-achị obodo na-eche uche ihe ị ga-ebu ụzọ kwuo onye ọbụla kpuchiwe imi ya mhm. maka na ama na ọ ụkwara ịkwara ma uzere izere wee ebe ị ga-esi agbasa nje anụ onye ọbụla ga-enwe ike kpuchie imi kpuchie ọnụ oge belata Ị mhm. were nwayọọ kọwaziere ndị mmadụ lee n'anya bikonu ọkwanụ ndụ ka a na-azọ mhm. ebe ọbụla ị nọ gị na mmadụ anọkala oke ọnụ nyetụ na obere ohere ilegodo mhm. hmm? anya ihe dịka maka ị na-eme ihe a gị na-eche ndị nga ya na-echetukwa uche letala ihe dịka ahịa Mm-hmm. ka e were nnukwu obodo Ọnịcha Owerri Ọka Aba Ụmụahịa isi ngwa aga na-aga ahịa ile ihe dịka ka e were n'Enugwu asị ngwa Ogbete oruo taa ndị ụwa anyị gaa n'ahịa mm-hmm. echi Asata gaa n'ahịa mm-hmm. echi Kokam gaa n'ahịa ihe ka onye gaa taa ya enyefe ibe ya aga echi enwe ike ka mmadụ ghara agala n'igwe kpuchie mm-hmm. hmm? n'ọnụ kpuchie n'ihe gbara na mgbakọ ọsọ ụka a na-aka kawagodunu n'ụlọ bụ mm-hmm. ihe dịrị mma mm-hmm. ụlọ akwụkwọ atịne na-emechi ụlọ akwụkwọ amara na otu e ga-echi mee maka ị gaghị emechi ụlọ akwụkwọ si ụmụaka agala akwụkwọ ọnwa atọ ọnwa anọ gịnị ka ha na-eme obodo niile a na-aga n'ihu ụmụ gị nọrọ n'ụlọ na-agba okoso ọ ụmụ ihe a kama ị ga-eji chebe uche otu e ga-eji mee akpọrọ polisi kpụpụ main road agbagbuchi hmm. ụmụ mmadụ maazị Ijike kịta ka iji okwunu maka na ebe isi ụmụazị na nenenu ya dị ebe fabi mhm. ebe afọ na-azụzi ka afịa <laughs> ya dị na-azụ ka afịa maka kịtazi nne nọ nwa nọ nwa bọị nọ onye na-azụ ndị na-amụ afịa nọ ụmụaka nọ na eh, ụfọdụ ji Eh, unu na-abụgili ya bụ rum na-abụ bọ ebe a ka anya bụ nje ebe a ọ bịazi ogbulugbu kapụ na ife gọọmenti ga-agba mbọ ime bụ ịfụ na ndị mmadụ nwere mmiri fa jikwa aka fụ na furu nri ha lie a na-atụ alo ka onye ọbụla na ibie ga-esikpuka ike amee ka ndị m ife maka na ife anyị na-ekwu anụ a anyị gị egboo maka adị na nwa mgbe a nụrụ ọgụ Biafra mhm. Igbo zụrụ afịa anyị zụrụ afịa kama na anyị ji alo wee zụnyebe afịa maka na ndị ilu anyị na-eche chifo ọ bụ na agbakọ n'afịa abịa tụọ bọmbụ ndị na-achị obodo wee gbaa izu si onye ọbụla pụọ afịa n'isi ụtụtụ aka mgbe a ga-akụ ekwe si na afịa ga-azụ na bido na klọkụ ise wee ruo na klọkụ isii tupu efokpuo na ọma nzuzi na-eke ebe ọ na-azụ na ọ ga-azụ n'ukwu isi elue onye ọbụla gbago ebe aka ji ebe afọ ehm, mgbe e ga-eji tupu ndị ilo ga-eji malụ ịzụchala ahịa ala be gị anyị ajụzighị ajụ onye ọbụla epio naanị ụlọ ama mgbakọzi ifuge ee maka na anụ ji agba ajọ ọsọsị gba ya ajọ egbe mana ọ dị nke ndị na-achị anyị dị ka ọfanegala ife CNN na-ekwu ndị mba pa akọpụta ọ dịkwa mma mmadụ iṅobi <laughs> mana oke soro ngwere maa mmiri ọya kroke ịghọtago ehe ma ọ bụ na ndị be anyị si na njepụ amaka kama na ọ bụrụ ọkwa si ejekwara ka nwa mkpi mm-hmm. nata mụta ịsọ ọnụ elu oh. ọgwụ ife ụfọdụ ahụ ga-aba emebezi ọ dịka ya bụrụ nwa afọ ka ọ na ya mụrụ ndị anyị na fa na-eme ị na-ajụ gọvanọ afọ awọtadola ya na nkụ ka o si n'eluigwe da ọ bụrụ nwanne ọ bụrụ o nwere ụmụnne ọ ife ụmụnne ya na-eje ọma etu ya ndị ndị ọ na-achị si wee e, fili isi ma nke ka nke bụ iji ndị uwe ojii na ndị amị wee na-atọgbu ndị be anyị ya ife ga-akwụsị a ga-achụfa ndị uwe ojii baa n'ụlọ jee nchụba ndị na-eme alụ ndị amị sokwuberu boko haram na ndị herdsmen raa ụmụ mmadụ afụrụrom obodo nke eji amị pụta ife ndị amị na-alụ na amerịka bụ iso wee nye aka n'ụlọ ọgwụ na ebe a na-eme testin ma ọ bụ ọgwụ ebe ọbụla ife echọrọ inye m aka fapụta na-alụ ezigbo ọlụ na-alụ ọrụ ọma ọ bụ ibu ife si ebe a wee lụọ ebe a famara anya ma ọ bụ nke ọbụla a na-eme fa na-akwado nke ọbụla a na-eme ofe ndị amị na-alụ ebe a fada ebu egbe apụta ka ọ na-ebula egbe kekwana onye mba gị na-alụ agha ị na agba korona egbe ka ife iji bula egbe ị na-ekwu nke ahụ ilezie n'anya agụụ nọ n'agụụ nọ ahụhụ nọ i wee mekata trịpụtazie ndị uwe ojii ma ndị amị juru ụzọ ha nọ ebe ahụ igbochi gị ọ ka anapụ gị nwa nke iji oh. ka anapụ gị nwa nke ọ ya wụ oru ole mgbe e ga-ebido jụwa ajụ jụwa ajụ. Mhm. o teele anyị kwuwere okwu o teele kwuwere okwu n'ikoro na-asị oru ole mgbe igbo ga-etete saa anya saa anya n'ihi na ọ ihe nkụ mmadụ kpara <laughs> n'ọkọchị ọ ya ka ị ga-eji na-eshi n'udu mmiri mhm. lee mgbe ya ga-asị họta onye ọchịchị họta onye mm-hmm. ọchịchị eburu rice kee rice eburu beans kee beans ekee ego orie unu ajọ ezuo oshi kpọrọ nnọọ e, e, anụ ọhịa tinye silekwa onye ga-achị ụlọ agba nkịtị mgbe ọ dị mkpa ka e nwee nye ezigbo ọchịchị oge ahụ ọzọ ụta ka na oh. hmm? mba ọfụnụ ka anụ olili ọfụnụ ka anụ olili ịkpọchi obodo gwanụ m onye arụ na-anwụ mm. kedu ka ọ ga-esi pụta mm. bọ na nwa na-achụ ọrụ mmadụ ọtụzialụ mmadụ onye ewe ejebe ụlọ ọgwụ ịgwagofe ebefa ga-eje ịkwadogo ebefa ga-eje e na nke na-emekwafu ịma na ndị niile anyị na-eli si n'ugwu abịa mm. kịta zụrụ <laughs> tomato ọ ga-esi jos bịa ka ji a ga-ebudata a e ga-esi na benue ebudata maka na ala Igbo enweghịzi ike ịkọta ife ọ na-eri ọkịta ka ọ ga-edo ndị na-achị anyị ndị na-achị ala Igbo na unu ga-agba mbọ wepụta atụmatụ Igbo ga-eji nye nwa onwe fa nri ma ọ bụrụ na ihe dị ha mkpa ọhịa bụ ife a na-akpọ fud sekuriti, ife anyị na ya na-emefu kịta bụ health security maka health sekuriti bụkwanụ na-asị nọ ndụkwa akụ onye dị ndụ na-akpa akụ kịta afụ anyị nwere ike nri ọ bụrụ na o soro n'ugwu bịa anyị anọlụ na-enesi ụfọdụ obodo a sị na nụwe na Anambra anụrụ m gọvanọ bute rice akpa rice ana eke ụmụ mmadụ ụfọdụkwa ndị agha siri ike na-eke nne ya bụ ife bụ ife dị mma ọ etu Igbo si na asị e, onye aghara nwanne ya mana rice nke gọvanọ bute ma gọọmenti weta ozu na-abụ mana igbo abụrụ ndị na-agha ayịyọ mụna oge anụlụ agha anyị na-apụ ugbo amaka ọjọọ na ịnọ n'ugbo afọ <laughs> rọket bịa e, e, e, bọmbụ daa onye ọbụla awalụ emesị echi gha kịta ka anyị ga-ebido tụtụkọbịa ife niile dị na igbo anyị ga-eji chekwala onwe anyị maka na onye ọbụla anyị nọ ọrụ kịta afụ ka ọ na-apụta na ndị ugwu na o nwebụ ka esi ekefa ego na gọọmenti na-enyefe ego ọ bụzi ya na enyere ndị gọvanọ ndị Igbo talie ofuchukwu ah, ma ọfa kọwake na mee na ife afọ a na-eke n'ugwu na-ekere ya n'ala Igbo ma nke ka nke bụ onye jesi ọlụ amankwu ụgwọ ị na-ebuteli ya 10 pound bag rice ọ ife n'ọlụ dị ife afọ ọ ife n'uchu ma ewepụ nke a ị na-ajụ onye na-akwadobe maka etu e ga-esi wee nwee ike wee welụkwa ọrụ ekọnọmi Igbo wee ya maka na eketepe na-egbu ịma na a na-ekwu ma nwee reseshọn ma ọta n'isi ọ ndị a na ekpu afịa zụọ afịa nwaanyị kpọbala akara na nwaanyị kpọbala tomato na onye na-eghe bọle na onye na-ememe oke unu na eje egote akamụ n'aka ya ọkwa ya bụ na ekọnọmi na-aga n'iru mana isizie ya ya bụ pụgharị Ehm, ịgwa m ka ekọnọmi ga-esi na-aga na-ekwuru <laughs> oke anyị niile na-achụ eh, coronavirus hmm. ọha anyị na-arụ ugbu a ka a chụọ coronavirus onye ọbụla nọrọ n'ụlọ ọrụ agụụ ya gụgbuo onye ọbụla pọta ga-egbu virus mm-hmm. omeaṅa ma Chineke ekwekwele omeaṅa dị coronavirus a wuchizie ya mm-hmm. gbuwe ka o si egbu na mba ndị ọzọ anyị akwadoro akwado oh. gwa m otu hospital gọọmenti nwere n'ala Igbo ị ga-asị onye o mere gawa ebe ahụ anyị ejikerele mm-hmm. nke a ọ na awapụta e, egosi foto e, e, lekwa ebe a lekwa ebe a enwere ihe m hụrụ tọrọ m ejigbo ọchị and ka ọ na-atọkwa ọchị ka e na-ejikwe ọya na-eji otu ndị Igbo na ndị na-achị ha biri adị ka Ọnịcha ka a gara kpọrọ nwaanyị boye <laughs> ihe a dịka ihe eji agba sheltọ ya eburu na-atụ tịmtịmtịm na gọta ndị ahịa a na-achị ya ọchị ma jụ ya nne <laughs> enweghị ihe ọzọ iji ndụ gị eme ya wụrụ ime nka otu esi lelecha ọ tọrọ ọchị bụ ihe abụọ m chọrọ iji yekọwa nke mbụ ndị na ile ka hmm. obodo ndị ọzọ chi echekwa maka coronavirus ha na-eji ọnụma wee buso ya agha ọ ha oji ọnụ ile anya ugbu a Eh, ọtụtụ eh, faktọrị na China enwe ihe tụrụ ebe ahụ ị ga-enwetazi n'ihi na ụwa niile mhm. agala gokọ ihe niile bula be ha wee chere coronavirus ndị nke anyị ka nọ n'ime eh, ịsụ bekee ese foto ebe ese foto ebe a sị gị nọ ihe coronavirus na-eweta ajụjụ a na-ajụzi ihe ọzọ m chọrọ ikwukwe na ya wụrụ ige ntị ihe ndị mmadụ na-ekwu maka nwanyị na-ama ihe ya na gọta na-aga gị hụ na ndị niile a na-achị achị n'ala Igbo ihe otu onye n'ime ha nwere ntụkwasị obi ebe gọọmenti ha nọ mmadụ niile mana gọọmenti ha awụhụ maka ọdịmma ndị Igbo onye nọzie ya na-agbalị n'ike aka enweghị onye ị ga-akpọ gwe gọọmenti ụnụ na-agara ụnụ ya ekwe ịmakwana ihe ahụ jọgburu onwe ya na njọ ọ bụrụ na ị na gọọmenti ndị họpụtara si chịa gị ha na-ekwu gị si kwuru n'ụshi gawa e, ndị a ọhịa na nnukwu nsogbu nọ ọ bụrụ na gọọmenti ghọtara ọnọdụ ha ihe mbụ ụzọ ha kwesịrị ị na-eme kịta ịmakwa ka ha ga-echi mekwe ka obi ndị mmadụ dịkwa mma ebe ha nọ n'ihi na ị gaghị awụ e, e, onye na-achị obodo ma ndị niile na-achị achị enweghị otu onye n'ime ha nwere efe gị elezighị nọ nga ahịa so na nsogbu ụlọ ejikwa nsogbu nọ ele anya dịka anyị si ekwu Chineke mee ebere ya wụrụ na ihe a ga-agafe ya bịala nnọọ o gbukwele ndị o gburu e nwere onye nnukwu mmadụ m nụrụ o gburu na e, e, echi ma ị hụla ndị ụwa shiri ike ndị bido n'ụtụtụ ha ga-agbaligide gbaligide chi ya wụrụ ka ha hụ erimeri ha riri nye ụmụ ha anyị na-ayọ Chineke gbuoro ha ọgụ kama ana m ayọ na-asị ndị Igbo si agbụshị gbuo otele ya mụrụ akụ olee ugboro ole agbụshị ga-agba otele ndị Igbo tupu anyị amụrụ mm-hmm. mara na ọ dị mkpa na mgbe ihe dị mma ka ị ga-ebido chọwa ka obodo dị mma ya mm-hmm. mgbe mberede dara amara ihe a ga-eme mm-hmm. a sị na ọgụ eh, akara aka anaghị eri ngwọrọ coronavirus a o teela o bido hmm. anyị ahụla ka o gburu na China mhm. gbuo na Italy gbuo mhm. na Iran gbuo na mhm. Amerịka gbuo na South Africa ọ bụrụ na ihe a niile na-eme anyị na-ele n'anya ya bịakwa gbuo igwe na Naijiria ọ anyị maka ihere dị hmm. Hmm? mana ife ka nte bakwute nte n'ọnụ anyị ghọta ya ife njisi na ife ka nte bakwute nte n'ọnụ maka na adịghị nkwadobe a adịghị nkwadobe ka um, o ji wee wakpo nte o wee bụrụ na ọ karịrị nte ee um, mana ịnezi anya ọ bụrụ na anyị chụbara anya bụ egwu ojii mgbe n'ụtụtụ mgbe ife dị hmm. ịta ọmananarịzi anyị ga-achọtago tupu chi ejie hmm. maka ọ bụrụ na anyị chụbalụ malaria hmm, chụpụ ya ana ịchụ malaria bụ ikpo ọ bụrụ ịtụ ya ọgwụ ọ dịkwa mma inye net ndị mmadụ a na-alarụ ma si kpochagodu ọdọ mmiri si kọchaa gota ka nyawe ebe anwụnta na amụ nwa na-abụ o pụtazi o buru nya bụ nje wee na-akwụgharị amande kedu ndị eh, ndị ọcha na-akpọ ndị pọblik helt ndị na-afụ maka ịdị ọcha obodo ikpopụ inyi igba afịfịa ịfụ na onye ọbụla debere dị ya ọcha mmiri ife gbasara mmiri ọṅụṅụ bụ mmiri ọma mmadụ ga-eji na-aṅụ ọ bụrụ adịba ekwu okwu pịọ wọta maka na ọ bụrụ pịọ wọta ka a ga-ejikwa aka na n'izu a ekwesị onye pụta ọgbaghe taa ọkwa aka mana ụlọ ọgwụ adịba ekwukwa okwu ma si n'ụlọ zimọna yad n'ụlọ ọgwụ ọfịapụla arụ e? ọfịapụla arụ na onye achọ ije n'ama na ọ nọ n'ụlọọgwụ ọgwụ ọ gbaba n'ime ofu e, e, ebe a na-eje mposi ilu ebe afụ ihe agbapụtakwa si mba ka um, ya na-akpazi na-eji nwayọọ ọ bụrụ na anyị chụrụ typhoid na ụdị ka anyị weta mmiri ọṅụṅụ ka ndị be anyị fụ ezigbo mmiri fa na-aṅụ korona bịazie ya echeli ya ma na-agha akara aka mana maka na ike ike ntị na ọ bụrụ ọsọ korona ka anyị na ya na-eme yelo fiva dọkwọ kama na olutisiri ala Igbo niile n'ebe Abakaliki ka ọ nọ lassa fiva dị mhm. right anyị ya na-eme mana agba nkịtị ejitụrọ na ya nke a wee bụrụ bịa so ifugo na ife ga na-atụrụ ụwa ga-ejula eju kama na anyị ka ọ dịla ịma ife anyị ya ga-eje mhm. na tata bụ gboo na ife anyị na-ekwu na tata bụ gboo si were alụ ife dị mkpa bụ ụdị ife anụnwa mmelụ eji wee bụ n'ala Igbo na ebidogo gbuwekwu ụmụaka anyị ee ndị uwe ojii zachakọkwaba elu ebu bụ na ụgbọfa fakọsịa afa ụkwọ ndị a na-asị fafa mkpuke ike ahụ eburu ejebe polisi ị na-ebu eje ebe ị na-ebu eje ebe ka ilukwa ebe ife na sel fancha adị mmadụ iri ise na ọ na ofu mpempe ofu obere ụlọ ka ị wee n'aka azụ ka e wee bịa fụghị anya ka e wee oge elugo mgbe ndị bụ ikenye na ana Igbo ga-ajụ ese maka na nke ya na-anọkwa n'ụlọ ewu amụọ n'ọkpụla otega maka na a sị na a na-agba nsị nkịtị ọ na-esi oge elugo mgbe a ga-ajụ ndị a na-achị ndị ọchịchị ma ọ bụ eh, House of Rep ma ọ bụ House of eh, Assembly ma ọ bụ onye na-ejechite anya ụlọ na local gọọmenti ma onye na-ejechite na sineti ma onye na-ejezi na haus oge elugokun ga-ajụfa ajụjụ kedu ife ndị amị na-eme n'ala Igbo kedu ife ndị uwe ojii na-eme n'ala Igbo bụrụ sọsọ ịgbagbu mmadụ kịta ka ekwesị ịjụ nyaba ajụjụ onye ewegha ya gọvanọ nke zatara ya ewegha ya maka bụrụ kwa arọ a na-akọ ofu akụkọ ụdara si na ọbụrụ si ya ekwubughị na ụdara ọbụrụ si ya mụrụ nwa na-apịwa ọnụ kwemgbe kwamgbe igbo emegharịra egbuo ndị igbo ah. atụ ọjọọ ọ ga-akwụsị ọ ga-akwụsị anyị hụrụ na Lagos ebe chijie igwe mmadụ na-elugharị e, e, e, abịa zuo ochi ebe ezuo ochi ebe adụbekwa m na agbagbo ole na mhm. nke a ịbịakwa n'ịnụ ndị a na-agbagbu ọwụ na eh, a na-alụ ọgụ ọwụ na-eme mhm. nọọ accidental discharge mhm. o zuole o zuole ihe nọkwanụ na-ewu ndị a na-agbagbu nwere nne nwee nna mhm. nwee ụmụnne mhm. ile anya tụtụ n'ime ha okorobịa ga-abara ezinụlọ uru ele mhm. anya ọtụtụ n'ime ha azụchala ha zụpụ ha yunivasiti otu anụ ọhịa tụtụrụ gbagbuo ya laa n'ịzọra hmm? so ihe ị na-ekwu uwe eziokwu oru ole mgbe Igbo ga-ebido jụwa ajụ uwe ojii nọ n'ala Igbo ụnụ anọ ime ka obodo dị mma ka unu esogburu nsogbu nọ n'ala Igbo unu esogburu nsogbu Igbo nwere ọ wụrụ na eh, eh, ndị amị eh, esi n'amrọba ka unu na-achụ n'ụlọ chụwa amrọba nwoke na-agba transport ọwụ ha amrọba ka ọwụ mhm. buru pasenja chi enugwu na-agbada Ọnịcha chi Ọnịcha na-aga Owerri chi Owerri na-aga Aba ọrụ ya ka ọ na ọmụmụ mhm. ochikonye unu enwere ike ịhapụ ya ka ọ rụọ ọrụ ya n'obodo mhm. ya wụ na ọtụtụ ihe ekwesịrị ị na-eme ka obodo dị mma ahapụ ya na-achụ ihe na-abaghị uru ilekwe n'anya korona na-abata mụnwa na-echebu na ndị ndị ndị ihe ọ ga-eji nye nnukwu nsogbu n'ala Igbo bụ na ndị Igbo na-azụ ahịa nnukwu na-eche mgbe a ga-eji ndị Igbo na-azụ eh, eh, eh, Indonesia China mgbe ha ga-alata n'ebe nsogbu ga-anọ ndị bubatakwara na coronavirus n'ala Igbo kwanụ ndị politishan ọha bụ ndị bu ya n'isi ndị ndị ndị na-aga araba nkụ mhm. hmm, bubata ọ bụrụ na gọọmenti e, e, e, ndị na-echekwa obodo ọ na efọt ka a na-ebido cheka ha niile mara ishilata dịka obodo ndị ọzọ si eme ishilata gị gagodo ofu ebe nọrọ ka e na-ele gị anya mhm. ịnọ izu ụka abụọ inwe ha ahụ ọkụ enweghị ihe na-eme gị gị gawara onwe gị mhm. enwee ka isi nwe ahụ ọkụ achọ ndị niile gị na ha nọkọrọ elee ha nwa chioto ahụ pinyụọ ọkụ mgbe ọka bifo mm. ya gbagbuo ya baa ime ọhịa mm. gọọmenti eme ihe ha kwesịrị ime ugbu a ọ gafeela n'oge ahụ maka ahụ ya ebe ahụ ya ebe ahụ ya ebe ahụ unu achọzie ihe ọzọ unu ga-eme ọkwa ndị a unu rie ego unu ebuwe ha ọnụ unu zuo ochi ha maka unu zuru ochi ihe a esule ọkwa n'isi ha ka unu chọrọ ka ọ laa mm-hmm. so ya na-ewute ọ na-ewute mwute ọ bụrụ na ịma na akụkọ akọ mm-hmm. um, um, e na ọtụtụ n'ime fabata ekwerodo ka echie fa ibe eji enena ma onye onwere arụ ọkụ ịmakwa onye mbụ ekogharịa asị ọga wedọnsa oga uge pụzi arụmarụ dị jijiji ụfọdụ n'ime fa jere ajụ ije maka ezinụlọ fa amarọ ha jem fama nkọwasị ka esi je ajụbazi ajụ kọntakt ị na-ajụ ya ajụ kọntaktị ọka ọkpọpụta agbọghọ ọ kpọwee ji obodo oyibo ka ọ ọkpọpụta ndị niile ha ji wee ji awamtelọ ịghọtago ife niile eme ya muchi muchi muchi ọ ya bụ na nsogbu dị mana ọ bụrụ ife a na-atụle egwu ọ bụrụ ekpenta ọ ekpenta ọ ekpenta ee mụ ya bụ ife na-egbukwo kama na ọtụtụ ndị anyị fugo ọ metụta imirikiti n'imefa ụfọdụ ama akwụkwọ na nwere ife na-anya na-ajụbazi esi ike mee onye bụ test achọpụta maka na ndị ọya mmadụ iri ịsatọ ike mmadụ n'ime mmadụ ebu afọ ọnụ ofu onye n'ime ha bụ onye nwee ike ịyachisi ike nke iju n'ọgwụ anya abụrụ ife ịkọwa na dịka onye ndị ikenye ma ọ bụ onye nwere ọbara mgbali elu ma ọ diabetes nwezili ife ọzọ na ahịa o nwee ike ibutu nọndị afụkọ inwe ike maọbụ onye na-enwe ụkwara asma na ọ bụ ndị afọ ka o nwee ike ibutu so na ọ bụrụ ife a na-abụ ike ekwu onye ọbụla amaba jijiji no ama ka o si eme ọya ka anyị ji onye ọbụla doo anya na ya bụ ife apịa akwọ na-arụ na onye kpuchiri imi ife iji kpuchie imi bụ na ya bụ nje na-efe n'ikuku na-asọ maọbụ na ụkwara mmadụ kwapụ na ikpuchie imi na ọbịa ọtado na ife iji kpuchie imi na ọbara n'ime ime imi ma ọ bụ n'ime akpa ọ akwa iji kpuchie imi ịlaruo oge ịsụpụ ya asụpụ ncha na-egbu ya mhm. omo egbu nje ọ bụrụ na ọ na-aka ka ibichalụla ya ọ bụrụ na ị fịara aka n'anya ma ọ bụ fịa aka n'ọnụ ma ọ tinye n'imi o buru ya n'aka ịnalue ife eji sisi ekwesịla n'aka bụ na ị mara onye zinyere imi n'aka ọ ya ka eji asị onye ya ezi Um, na nkụ aka ya na nkụ aka ya itinye na nkụ aka emesịa ịkwa aka ma ọ bụ na iwe mpempe akwụkwọ ma ọ bụ hankachif ijizi imi iji sie imi ịsụcha a na-eme ụmụ kịrịkịrị ife afọ ọkwado ya bụ na onye achịkwala onwe ehe mana anyị na-arịọ ndị na-achịkwa ala Igbo si tụgharịa maka na a sị na <laughs> um, anụkwa ajọ ọsọ si mgbakene ya ajọ egbe ife eji esisi gbaa ya ajọ egbe bụ egbe amalụtụ egwu ife a ga-abụ eme wee jituo ya ọ bụrụ ọjọọ emeka ife maka bụ ife mmeki ndị mmadụ nwere ike ịpụta onwee ka a ga-esi mie ọ ghara imebi ife nwee ka a e ga-esi hazie ọkịta ka ọ dị mma onye ọbụla ilu ilo ma ndị ụka dị ya ma ndị eze dị ya ma ndị eh, ụkọchukwu ma ndị afịa ndị road transport wọka eji nwayọọ kpọkọbafa wee sị na ka a ga-esi ficha moto na iwelufu mmiri tinye nwa bleach na ụmụ na ncha ficha oche fichichichisi ya ndị mmadụ bịa onye ọbụla na ibi ekpuka ike onye ọbụla ekpuru kpuchie imi na ọ bụrụ na ụgbọ na-ebubu mmadụ ịsatọ ya bụrụ ịnọ hmm, ya bụ na o bulufa wee jebe ebe ejekọ onwe onye nwere arụ ọkụ unu ewepụta ebe ekwentị ọ ga-akpọ ọ kpọrọ asị ya ngwa jee ebe dị etu a ka ejenene ka ama nọ ife a ọ bụrụ na ọya ya unu akpọli ya oji ebe ọ ga-anọ izu ụka na-abụ gaa ọ natakwa unu sorokwa ibi eme gịnị jigharịba ma ife ọ ga-eme <laughs> ife eji wee kposa unu akwụkwọ bụ n'ebe ụmụaka na-ejeri nne fasi ebe a nata n'ụlọ fa anakwa asịsị kwụsịnata mana ọtụtụ ndị yunivesiti n'ebe a asịva mana ọdụisiva na abroad na ụmụaka nọsikwa n'ebe fabiga na-agụ akwụkwọ na kọmputa dịka vasi agụbụ na ọtụtụ ifufe na-agụ n'ụlọ akwụkwọ obodo na-aga n'iru ụlọ ọgwụ na-emeghe ụlọ akụ na-emeghe kama na fajalụsụla ebe ọ ga-abụ ịpụta iburu ụgbọ moto pụta ajụ agha ife ịchọrọ imee ya ma ọ bụ cash ebe afọ ee bụ ịchọbụ ije zụọ afịa zụta ife gị na ụmụ gị eri ilu enu na na supamaket ya bụ ụdị shoprite agwala onye ọbụla onye ndị ọbụla na na-eche ka ọkwụ ụgwọ onye ọbụla kpughị ike 6 feet akasịla akala ana ana a ga-eme nwunye na ọchanja a ga-eme nwunye na n'otu a ga-eme n'ọba ọbụla ịgwa ndị afịa fasikwa ya ka o ga-esiga ememe etu afọ ndị ọbụla echekwa gwongworo chekwa ọdụ nke fa ị na-abịa ekpuka ikala onye afọ onye ọbụla ekpuka ikala ibie ọ akọ na uche ka igbo ji agakọnụ maka na ibe a na-ekwu bụ ị na-anya etu obodo a si na-adị ibe a na-ebela akwa bụ ka anyị pụtara n'ilo ka onye ọbụla pụta akwa maka na nji na-eji na afọ ozife afọ ọnụli e ji ifu nwaanyị na-atọghebe ya na-atọghebe ya chọpụta na etu anyị si mebie n'isi n'ọjọọ na ọ dabasịrọ nwa ka eji si ka emenwuo ya enwee nwee ike ịtụ elo n'ife a tụnwe ọ bụrụkwọ nke isi o ike nọ ife ndị mba China mee ma mba France mee nke anyị nke anyị bụ nke anyị anyị nwee ife dị na mba na-eghele mba ọ dịbendị deliva onwe ka anyị ga-esi hazie mma anyị asịsị rapụ onye ọbụla ka omegịnị ka korona gbue no osisi awụfe ọbụla a na-eme si mee ya etu igbo si eme ife maka na ndị igbo makwa ọnụ ife a na anyị makwa na ife maka na gboo ndị be anyị ma etu esi echekwa obodo dozie edebe ya ọcha ụmụ nje niile a na-efegharịkwanụ mgbe afọ maka na anyị na-aza mbala zaa ụlọ zaa mmiri ada eje mposi ebe ọbụla ọbụrụ onye pụta ọkwụrụ ọtọ nyụọ mamịrị ma onye kwa ụkwara ama mgbe anyị na-eto na a na-asị ịkwa ụkwara iwere aja kpochie ya ịbụpụ n'anị anyị ikpochie ya enwe ọka ọ dị n'ọnụ ndị ọbụla na-ege ihe a biko ọ bụrụ na ndị na-achị obodo amaghị ihe wa ọrụ ha ngị nwa na onwe gị ma ihe ga-adịrị Igbo mma lee ka ị ga-esi chịkọta mee ka ọ gawara Igbo hmm. anyị agaghị anọ na-eche a sị onye ishi agaghị edu ndị ishi eduru unu dufuo unu niile anyị amarala na ọtụtụ ndị na-enwe ọchịchị n'ala Igbo ịgwa gị eziokwu ekwesịghị ichi ezinụlọ ha ma afọzi ichi obodo otu obodo si dịnụ a na-eme bekee maka ọrụ nụ mgbe igbo bụ igbo gị na ụmụnna gị nọrọ e nwere ihe ị ga-ekwu asị gị na nọke gị ka akpa nka ewerele e kotuma tinye were nke a tinye efulefu pụtazie ya na-ekoga asị na ọ na-achị obodo agaghị ekwe ka ha tụtụrụ obodo laa n'iyi maka mmadụ ha nyere ha ọchịchị n'aka oge ihe ra ahụ onye ọbụla nwa afọ igbo mhm. bilie mara mhm. ihe ị ga-eme ihe m ji na-ekwu ihe awụ oge korona virus a na ha arịa ndị e, e, e, dibịa ndị ogbu egwu ọtụtụ n'ime ha agbagolitele ele olu ha n'ihe ka ụnụ nọ na-ahụ ka gọọmenti si gawa ebe a gawa ebe a ọzọ ara agbagbuchi ụmụ mmadụ ụnụ aga agba nke ndị ọkaikpe enweghị ihe ọzọ kpọọ ọnụ pres kọnferens ọ bedli chọọ onye pres 50 eh, naira ma ihe ọbụla a na-enye ha ego mmiri oyi masị dee ihe unu ji ọnụ unu kwu ihe a unu na-eme adịghị mma unu na-emebi obodo mhm. o ruole agaghị na-agbazi nkịtị ya dịzie nnọọ ka anyị niile apịrị anyị apị o ruole nnọọ mgbe onye ọbụla ga-emeghe ọnụ kwuwe ka ọ hee mhm. maka ọ dịrị otu onye mma ọ dịrị anyị niile mma ọka ọha m n'ọnụ ọha m n'ọnụ mm-hmm. igbo na-ege ntị oh, <laughs> Olise bụrụ ụwa dube unu asị onye mmalụ asụ nyasụa n'ikwe onye agbara asụ ya mee gịnị ọsụa na to biko jisie ike ikoro akụọla onye nụ ya ka ọla ibie e, gbaa mbọ ka e, anya saa unu onye ọbụla na-enwe anya nekọta ezinụlọ ya anya nekọta ndị agbata obi anya nke ibe onye agbarọ ibezie maka na etu o si dị kịta anyị ga-anyụkọnye ya ọnụ ka ma nọ ga-agba ụfụ ka anyị ghara ịnọzi na bụ nke eze ya agwala m nke agwala onye ya na-eme ee onye ndị na-achị achị unu aghọta na ọrụ unu n'aka bụ ọlụ dị nnukwu mkpa bụ ọlụ nke Chineke na-asị unu ka unu lụọ ya ọfụma Ụdịghị adị mma n'anya mmadụ dịkwa n'anya Chineke onye ọ dị n'aka ya na-eme ọtụtụ ụmụ Igbo nọ n'afụfụ nọ n'agụụ kama na asị na ọ dị mkpa na anyị bụ Igbo chekwala onwe anyị chekwa obodo ngwanụ daalụ a na-asị ụbọchị nta ka anyị e megide ka anyị gbaa mbọ chụa na owele nchi ọgwụkwọ ka ọrụ anyị n'ọnụ taata ọ bụ ndị Igbo eh, Heritage Foundation na-ewetala ụlọ ikoro anyị ga-agbazi mbọ fụ na anyị na unu nọkọlụ na izuụka nke na-abịanụ bụ ụbọchị 24 n'ọnwa nke anụnwa ee eh, maazị Ọbasi ka ebe ị ga-eji ibe ị ga-agwazidebe anyị na mmechi okwu onye kwuchala ihe ga-ekwunu n'abalị a um, ihe nọ na ya a na-asị na Igbo e, enweghị eze ọwụ na enweghị e mgbe n'ala Igbo ị ga-aga e, na ịga ala Igbo niile ị gaghị ahụ kama na bidokwe mgbe Igbo ji wuru Igbo ihe Igbo ihe eji mara anyị wụ ndị na-atụ alụ agbakọ ndị ụmụ nwoke bịa atụle ihe mara otu esi emeji obodo otu onye anaghị agwụ ya ha ga igbo na-abịa ha amara ihe dịrị ha mma mee ka anyị laghachi otu anyị si ebibo mbụ mhm. akpọọ gị si gị na ọgị onye isi ihe e nyere gị n'aka wụ ọrụ ị ga-arụrụ obodo mhm. enyeghị gị ka ị wụrụzie eze onye agwala m onye sikwanụ na ọ ga-awụ eze onye agwala m eweghanụ ya ka igbo na-aga n'ihu ee ihe a na-asị wụ ndị na-achị achị saa n'anya mmiri mhm. nne na nna ụlọ ụmụnne unu. okwu igbo a niile a na-ekwu mhm. agbagbuo mmadụ ya dịka e, e, asị eburu onye ọzọ ya dịka ebu nkụ mhm. otechi ọ ga erukwa ụlọ gị mgbe ahụ mhm. taa awụrụ gị ka emeji ala igbo ala igbo dịrị anyị niile mma ihe ọbụla na ya ndewonu ndewonu igbo daalụnụ ka ọ dịnụ anyị ga-afụ n'izu ụka nke na-abịanụ ndewonu kachifonu kachifonu